okwu ọnụ nke ị chọrọ ịnụ bụ nke ụkọchukwu Toju Oluwatoyinbi dere na nke Amarachi Okereke gụpụtara okwu ọnụ nke ụmụ agbọghọ ọbụgodi ụmụ nwoke ọma dị arụ ifo nke mụ ga-afụ mụ ajụrụ m ikweta na ụmụ nwoke niile bụ ihe efu ajụrụ m ikweta na di m ga-enwerịrị ụdị ihe mkpuchi nke ndị mmadụ na-eme ma ọ bụ ị na-ezochi ego ya tinye ya ọbụla icheta nwoke ọbụla agaghị akparị m ma ọ jiri m dịka ihe egwuregwu ụmụaka agaghị m ekweta ịnara ya obere ma ihe ọjọọ agaghị m etufusi ọla edo m ebe eji maọbụ onyinye mụ na amara mụ na-arụ onye na-enweghị amamuche ntinye ego m ịtụ àjà mụ na ntụkwasị obi m niile ga-adị n'onye ziri ezi ma ha ga-alakwachite m n'ụzọ dị mma ma zuru oke. Ka m na-eso ndị enyi m na ndị ezinụlọ m aṅụrị maka agbamakwụkwọ ha, ajụrụ m obi ntiwa, ana m enye onwe m ịmụ gbasara ọlụlụ nwanyị na nwoke, ndụmọdụ, nkọta ndụ na ekpere. Chineke nwere atụmatụ ukwuu, mgbe o mere m, agaghị m etufusi ya site na itinye onwe m na onye na-akpa ọchị. Ana m enye onwe m ịmụ gbasara ọlụlụ nwanyị na nwoke, ndụmọdụ, nkọta ndụ na ekpere. Chukwu. Chukwu nwere atụmatụ ukwuu mgbe o kere mụ, agaghị m (ajụrụ m) imefusi ya site na ntinye onwe m na onye na-akpa ọchị, amara m mma nke ukwuu, eziokwu, nchere m ga-abụ nke ga-eme isi, alụtara m nke ọma. di m bụ onye na-enye obi aṅụrị di m ruru eru maka ịzụrụ ebumnuche chukwu di m hụrụ m n'anya jiri m kpọrọ ihe jikwara m kpọrọ ihe ọfụma di m pụrụ iche nke ọma di m dị mma hapụgodi nwanne chukwu kere di m ọfụma